ndị kọrenti nke mbụ isi nke iri na atọ a sị na eji m asụsụ dị iche iche nke mmadụ na nke ndị mmụọ ozi na-ekwu okwu ma enweghị m ịhụnanya aghụghọ m ọla na-ara ara ma ọ bụ aja ọla na-ada ụda a sịkwa na enwere m onyinye ibu amụma matakwa ihe omimi niile na ihe ọmụma niile a sịkwa na enwere m okwukwe niile nke mere m ga-enwe ike ibubiga ugwu ma enweghị m ịhụnanya abụghị m ihe ọbụla a sịkwa na ewere m ihe niile m nwere zụa ndị ogbenye a sịkwa na araara m arụ m nye ka e were m ọkụ ma enweghị m ịhụnanya abaghị m uru ọbụla ịhụnanya m nwere ogologo ntachi obi ọ nwekwara obiọma ịhụnanya adịghị ekwo ekworo ịhụnanya adịghị anya isi ọ dịghị afụli onwe ya elu ọ dịghị eme ihe na-adịghị mma n'anya ọ dịghị achọ ihe nke aka ya oke iwe adịghị enwe ya ọ dịghị agụ ihe ọjọọ emere ya ọ dịghị aṅụrị ọṅụ n'ime ajọ omume ma ọ na-eso eziokwu ṅụrịkọ ọṅụ ọ na-anagide ihe niile na-ekwere ihe niile na-ele anya ihe niile na-enwe ntachi obi n'ihe niile ịhụnanya adịghị ada mgbe ọbụla ma ọ bụrụ na ibu amụma dị a ga-eme ka ha ghara ịdị ire ọ bụrụkwa na asụsụ dị iche iche dị ha ga-agwụ ọ bụrụkwa na ihe ọmụma dị a ga-eme ka ọ ghara ịdị ire n'ihi na anyị maara na mkpirikpi anyị na-ebukwa amụma na mkpirikpi ma mgbe ọbụla ihe nke zuru oke ga-abịa a ga-eme ihe nke dị na mkpirikpi ka ọ ghara ịdị ire mgbe m kpụrụ nwa ọhụụ ana m ekwu dịka nwa ọhụụ ana m atụkwasị uche n'ihe dịka nwa ọhụụ ana m agụ ihe dịka nwa ọhụụ ugbu a mgbe m ghọrọ okenye emewo m ka omume nwa ọhụụ ghara ịdị ire n'ihi na ugbu a anyị ji enyo hụ ihe n'ime ilu ma mgbe ahụ anyị ga-ahụri n'iru ugbu a m maara na mkpirikpi ma mgbe ahụ m ga-amazu dịka amazukwara m ma ugbu a ka okwukwe olileanya ịhụnanya ihe atọ ndị a na-anọgide ma nke kachasị n'ihe ndị a bụ ịhụnanya